Kedu ihe bụ dibịa? Kedu the importances of dibịa in the Igbo culture? Kedu ihe ọ ga-abụ ekwue na onye bụ dibịa maọbụ na ọ na-eme dibịa ọtụtụ ụmụnna anyị ebido tụwa ụjọ ịbịa na ana Yoruba ihe a na-akpọ dibịa bụ babalawo ịga na Hausa ihe a na-akpọ dibịa bụ afa onye ka ndị Igbo tụrụ si na ọ bụrụ na ochie dibịa chụọ àjà ọ dịka ala ya nye ndị mmụọ n'aka mana ochie dibịa nwa ofeke ebulu ekete karịba ajọ ihe bụ ahụ ọ dịzie ka ọ bụ omenala igbo mụrụ nze igbo mụrụ ọzọ ekene m unu ndị igbo si na anọdoruwe were eri ya n'udene atọtue ngịga ụmụnne m ndị igbo ka anyị kaa n'ubi onye abịara the world dibịa dibia chip or hood n'ala Igbo is a very vital role enwere in the Igbo cosmology. That word di and abia is a combination of two words combined together. Di means master. Abia is a healer or the leveler of the knowledge and wisdom i dibia as a master of knowledge and wisdom dibia understand the universe the nature and cosmology dibia sees beyond human understanding things that matters in spirit ọ agbata mmadụ na agbata mmụọ ị ga-akpọ dibia as a vision man revelation a man who can tell you the problem you are passing through. dibia nwere ike ịbụ a philanthropist a politicans dibia stand in truth and fairness no matter whom it may concern ị nwere ike ịkpọ dibia as a prophet dibia nwere ike ịgwa eze na-achị obodo ma ọ bụ ndị nọ n'obodo ihe ga-imenụ n'ọdịnihu that was ị na-afụta ndị dibia ma ọ bụ na ekwe na onye na-eme dibia ụfọdụ a na-atụ ụjọ ka ha ghara ịbịa in contact with him abụrụ ụdị ozi wee dị because of the kind of orientations e nyere anyị oge anyị na-etolito maka na ọ bụrụ na achọọ igbu nkịta enye ya aja afa n'agbara agbara anyị nwa ọtụtụ ndị dibia ji aka ahụ ha akpata onwe ha nkụ ahụhụ ma a si na ngwere abịa na ha mgbaru akọwa mgbaisa dibịa n'ihe gbasatara ọdịnala Igbo echere m na ihe niile anyị na-afụga n'iru akwụkwọ krem na ha bụ ndị dibịa ọdịnala na-enyochaba ya enyochaba ịfụ na na o nwere ihe dị na akpa ekechiri ọnụ sịrị ọmụnwa bụ maazị UC na-agwa gị dibịa nọ n'ikpe nkwụmọtọ nwa mmadụ emegide nwa mmụọ nwa nwa mmụọ emegide nwa mmadụ ọ ife dibịa kwudorunu dibia abụghị onye na-egbu mmadụ maọbụ ịnọ n'izu ka ewepụ ndụ mmadụ ọ bụrụ ihe eji wee mara dibịa n'ọdịnala na omenala Igbo dibia anaghị anwụ anwụ forget about the kind of ihe ejije a na-eme na Nollywood industry ịgwa gị nke bụ eziokwu na ndị Nollywood bụ ihe mebiri ọdịnala n'omenala Igbo ọ nwa bụ Maazị UC na-agwa gị ọ ga-abụ ihe jọwuru ude na njọ ma si wee nkakwu n'isi na eze na-achị obodo ga-anọdụ n'obodo mmiri ama efi n'anya asị sị na okenye ama nnọdụ n'ụlọ wee wu amụa n'ọbịrị chebe okwu a echiche kedu ihe ị ihe bụ dibịa n'ala Igbo ọ ga-amasị m nke ukwuu ka ị elu nye n'ozi edemede dịka onye Igbo sonyesiere m ike n'ihe na-eme na ma YouTube page cheta na ikwu amarọ ibe ezie mana anụ taa arụ eze wụkwanụ nya bụ na eze na-achị ọfụma okoro adịghị ka ibe na-echu ụra ụmụnne m ndị Igbo ana m asị unu deme deme